hello guys yeah welcome to my channel once again uh, if today is just your first time of joining i'm aprocoman and this is my channel please kindly share and follow my page at the end please today is about elon musk of ancient Nri Kingdom. Nri Kingdom is in actual local government area of Anambra State. And today is their Ilomo Festival. So Ilomo is also uh, known as Iwaji in other communities. But in this, in this kingdom, they call it Ilomo. So Ilomo is an annual festival in the kingdom which is used to celebrate the bountiful harvest the God of the land bless the indigenous with. So in Christian way, this is also known as harvest and bazaar. So um, lot more. is just another way of appreciating the God of the land for his blessings. So um, in this video, I will be giving you highlights from the event. I'll be showing you how uh, the whole event went. And remember, this event is uh, was held at the palace of the of His Royal Majesty Wenyesu. So um, the event was filled with a lot of people, um, people from the host community Mre, people from the neighboring communities, and um, people that don't even speak Igbo so another thing again I've also uh, I also learned in this visit was that this kingdom is also believed to be the custodian of all Igbo culture and tradition. And as well, they are also seen as the leaders of all Igbos. I don't know whether if you understand what I'm trying to say. That is to say that every Igbo community have their trace from this community. There is any community now that is speaking Igbo have their own trace. They migrated, they started their own journey from this town before they now moved to where they are now. So that is one thing we've been uh, I've been able to observe from the community too. Then during the event, the regent of the kingdom, uh, Prince so, who doubled as the host for the event, you know, performed all the rituals and uh, offered special prayers also in this uh, in this uh, event so ride with me as i show you guys how everything went meanwhile kindly share and follow my page for more story all right thank you i'm a command kindly share the video and follow the page thank you Thank <laughs> you. all the best out of the whole àwọn asọ́tọ̀ that has been existing. Lẹ́sọ yẹn wọ́n náà pàdé bá ní àná. Ẹgbẹ́ gbogbo. jíṣẹ́ òjijì èmi tó kàn fún ìkéńdọ̀ ọ̀dẹ̀ ọ̀dẹ̀wà. agéjọmọ chukwu akara aka ka a na-ekwu ụbọchị taa bụ afọ anyị na chukwu afọ na afọ ọma ee anyị anya ji ụlọ na-abụ na nke arọ nwa amaka mana nke arọ ọzọ ya erije nne o ya eju ebe niile ee ọ dịrị na anyị ncha niile mma anyị wee na-asị na ndị nọ n'ezi na-abatanụ na ọ ya adịkwaluva mma na-ekenekwu ndị nọ n'ụlọ na-abịa nwụrọ anyị atụ nzu anyị tụcha nzu anya wụọ na ọjị omenala ya eléyìnà lóbi ọba ògbókè. ọba àná ejike okechukwu ọrụ bụ ya wekọsa ogbu efi na oke pete onwe aji ụgbọ jiri ọ na-anọ nwayọ aga ọfụ anyị mma ọrụ ọkpa anyị ji bịa ka anyị ga-ebi na manarịa ụdị udo ka anyị chọrọ ogologo ndụ ahụike ife akụ akụ ife enwe enwe ọ adịghị na anyị mma ibe anyị na-eme ọ ibe edowela anyị ndị gboo doro a na-ebi a na-ebi na-aja mmiri jijiji ara anyị karịkarị ara anyị n'afọ nke nna na nke ọgbara na nke mmụọ nsọ chineke anyị asọpụrụ gị anyị ebunye aha nsọ gị na anyị aja gị mma anyị na-ekele gị na ọ bụ gị nwara iwere ụbọchị tata anyị na-ayọkwa gị ezi ọma na chineke dịka udo batabere n'ezinụlọ agba obodo nri

na aga na-echi oge na usoro ndị ahụ ndị ọnụ owu ekwukwala ego the end of the solo to the bomb of the oh oh my yakuti Karim Goro ní chaji lẹ́pọ̀tàṣe ọ̀ràlẹ́ mọ́síwá àdéláwé mọ̀nẹ́kẹ́ lóye nàbọ̀nàbọ̀ ọ̀gánílù ọ̀gánílù òwúrọ̀ onye kò di à ní òwúrọ̀ onye di à ilé ìhẹ̀ náà rọ̀ wọn à ibe ọma ka anyị na-ekwu onye abụ tata na ya akụkụ ya na-egwu arọ ọ ya n'ime anyị kwere ime mma onye ọdịnihu onye ogbe mgbe ọgwụgwọ di ya ọwọ́ méjì ó ṣe èjì. ọmọlá àwọn ẹbí yàn ibi ọmọ níbi ọkọ ajẹsí ọ̀rẹ́ owó bí a ibi dé wọ́n yọ. Thank you. wà owó na ìwérí na-abịa n'ebe ọ̀rọ̀ eme ebe ife ka ebe na-azụ ka ahịa ai naika n'uru naika na-ekpasa uru dịgasị ekwucha ụgwọ n'ihe ọya ekwu ọ sị na nke ọzọ nke ọzọ ọma ya aka nke mma ọ gọzitokwa anyị gọzikwa oji dị n'ala wee sị anyị onye ọbụla akwado n'ọzọ entertainment bụ ọrụ ọzọ na-ete sụọ ka gịnị sụọ tee ọrịa ka a nọdụba ọrụ ọ dị onye ọbụla mma ọrụ afọ onye ọbụla ji bụọ ya na n'udo ka ọ dị The Vice President General of the Second Kingdom, Gawano. Etiti adúlé èèyàn mú, ọmọ nwaanyị ọdún fásitì. nước ai lại các chuyện này kia Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

ẹsẹ ẹgbẹ kìlọ náà wọn tó wọ ẹsẹ ní ilé ẹsẹ ní ilé ní nǹkan ọmọ ẹgbẹ ọmọ ọmọ ní ọgbà ẹwọ. nínú ní àgbẹ̀dá mú ọlọ́sọ òyìnbó àti ìṣòro sí òyìnbó lọ́kẹ́. mande ọmọ ọgbọ mande ọmọ nana. àwọn ológun ló wù ú àlùfẹ́. lọ́wọ́ mi ń jẹ́ ìbàdí náà. Yẹli jẹ tam. Yẹli bẹ̀rẹ̀ tam. Yẹli bẹ̀rẹ̀ tam tàbí tí kò yẹli. A nà mí yẹ lọ mú Ịlọ mmụọ bụ mgbe a na-eli ji, mgbe Chukwu nyere anyị ji, mgbe ọganihu adị, ezere wee kpee ekpere wee rịọba chukwu n'okike na agụ ghara ịbụbụ ụmụ ya o mechara ya bụ ekpere wee mee ime unu gụọ akwụkwọ ahụ unu gụọ ihe na unu na-afụ ebe akọwara ya ọfụma ọwa ka o si wee nye nwa ya ọ na ịnị nwa ya ka ibe a na-akpọ ji pụtara obere ibe na-apụta for the first time chi wee pụtara so ya bụ ji ka anyị na-eli kịta mana tupu oge tupu elie ya bụ ji enwe omenala a na-emegasị ma ife ji ọkụ ebe a na-efu na ji a na-akwụ elu ji owu ọnya bụ ihe anyị mee tata mana tata ihe anyị mebe ọmụmụ ka anyị alọgo mmụọ n'ụtụtụ tata tupu anyị pụtazie n'ọra nna ekpere na-ekpere ndị nri na igbo niile ekpere na-asị na anyị enwekarịgo ndidi mana ka anyị jide n'ụwa nwayọọ na aka ọ dị njọ na ọ ga-adịcha mma ka anyị na-adụkwa ndị yut anyị ọdụ na-agwakwa nọọ nwayọọ nwayọọ ilu ọma ka ejiji aga n'okwu na ibe niile anyị na-eme gịnị gbam gịnị gbam ọ ka anyị ga-esiwe nweta ife anyị chọrọ na anaghị okwu ndị igbo ka ndị nọ n'isi ka ha nyere anyị aka na-akọwalụ ndị nọ n'isi maka mmepe ka esi akpa anyị n'ukwu ka anyị wee na-enweta ihe niile anyị kwesịrị enweta